AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche ana m asị ka onye nwe m nọnyere gị nọnyere gị na ezinụlọ gị na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị nye Chineke ohere nye Chineke ohere ihe a anyị na-agbatụ ụkwụ sitere n'ụbọchị mbụ anyị malitere ịtụgharị uche n'isiokwu a nke bụ nduzi nke Chineke anyị kwesịrị inye Chineke ohere lee anya ekwuru m ya n'ụbọchị gara aga Chineke kpụrụ anyị n'oyiyi ya o nyere anyị ikike nke inwe nhọrọ o nyere anyị ikike nke iji nlụpụta nke echiche anyị mee ihe ma ghọta gị onye mụ na ya na-ezukọ na sitere n'ụbọchị Adam mmadụ bụ onye na-achọ inwere onwe ya onye na-achọ iwezuga onwe ya n'odudu nke Chineke ọ na-abụ nramahụ ịnakwere ntụziaka nduzi nke na-abụghị echiche nke anyị nke anyị na-ejighị aka anyị họrọ ma Chineke bụ onye nwere ntachi obi ma ọ daba n'ọnọdụ dị otu a ọ bụ ya bụ mgbe ọ na-adị ka anyị na-enweta onwe anyị na oke nramahụ n'ihi na ọ bụrụ na ị ụzọ ikweghị ka Chineke mee ihe o kwesịrị ime ọ pụtara na anyị chọrọ ịmụ ihe n'ụzọ dịkarịsịrị ike ebe akwụkwọ Matiu isi iri na otu amaokwu nke iri abụọ na asatọ mere ka anyị mata jizọs na-asị ebe ahụ bịakutenu m unu ndị na-adọgbu onwe unu n'ọlụ mụ onwe m ga-emekwa ka unu zuru ike anyị gụchaa mpaghara akwụkwọ nsọ ndị ya anyị ka nọkwa na-ahụ Chineke dịka onye na-egbu oge anyị a na-achọ ime ihe ndị a n'ike nke anyị ọ dị mgbe anyị na-aga adaba na nramahụ n'ọnọdụ ụfọdụ mgbe anyị chọrọ nduzi makwara na mgbe a na-eduzi anyị ụzọ dịka meworo ka anyị mata ọ dị ọtụtụ ihe nke a na-ahazi ebe ọ bụ na Chineke agaghị amanyekwana anyị ọ bụ na agaghị enye ya ohere ya ahazie ndị a bụ ngwa ọlụ ndị a ga-eji wee mee ka mkpa gị bụrụ nke egboro isi otu ole abụrụ onye ọ ga-adị oke ngwa ngwa mgbe ọ bụla ịchọrọ enyemaka ịchọrọ nduzi mgbe ị chọrọ ime ihe ọ bụla ọ dị otu nwoke a na-akpọ jọj mula jọj mula na-agwa anyị n'ụbọchị taa si anyị esokwala mkpebi nke dị oke ngwa ngwa ma ọ bụ nke mere na ọchịchịrị gịnị bụ ime ihe na ọchịchịrị ihe ahụ nke a na-atụleghị nke ọma ihe ahụ nke e mere oke ngwa ngwa nke na-ebute aghọm chere ọ sị gị chere ruo mgbe ị ga-ahụ ihe ihe gịnị ka ị chọrọ ịhụ ihe nke Chineke chetara Jizọs n'ihi na otu n'ime aha ndị ahụ a na-akpọ jizọs eji mara ya mgbe e kwere anyị nkwa onye nzọpụta bụ na ọ ga-abụ onye ndụmọdụ ọ bụrụ na jizọs bụ onye ndụmọdụ nye nzukọ ya nye nzukọ nke chineke gịnị mere ị gaghị achọ n'ọnọdụ gị ka jizọs ghọrọ gị onye ndụmọdụ gịnị mere ị kwetaghị na ọ pụrụ iduzi ụzọ gị ọ bụrụ na ị kwere nwee okwukwe nwee ntụkwasị obi nwee olileanya ị ga-achọpụta n'ezie na ochiche niile nke ị na-eche ntachi obi gị niile abụghị nke efu mgbe ahụ ka Chineke ga-egosi gị n'ezie na ya onwe ya bụ onye ndụmọdụ na ndụmọdụ ya onwe ya na-enye gị bụ nke amamihe jupụtara nke dịkwa mma otu ihe ghaghị kụwa aka n'ụbọchị taa bụ na n'ọnọdụ dị ka nke a cheekwanụ ọha ka ntachi obi Chineke na-enweela ebe ị nọ eleghị anya ya bụrụ gị ka eji na-egbu oge n'ịhazi ọnọdụ gị asị m na ọ pụrụ ịbụ n'ihi gị onwe gị elee anya ihe ahụ nke ị na-achọ ịkwadobeghị onwe gị chineke ga-enwe ohere ọ ga-eji wee kwado gị ọ pụrụ ịbụ ịhazi gị ma na-achọ ka eweta gị n'ọnọdụ nke arịrịọ gị ga-abụ nke ga-alụpụta ihe nke obi gị chọrọ ihe abụọ ị gaghị ijide aka n'ihe omume nke ụbọchị taa bụ na ihe dịkwanụ chineke mkpa abụghị ụdị nramahụ ndị a nke na-abịa n'ụzọ gị abụghị otu ha si na-abịa kama ọ bụ na ihe ndị a bịara n'ihi na ọ dị ihe ọ chọrọ iji ọnọdụ ndị dị otu a lụpụta n'ime ndụ gị cheta na emere m ka anyị mata ụbọchị gara aga sị na Chineke na-ahụzụ ọnọdụ ndị a niile n'ọba aka ya ka ihe eji egbo mkpa ndị a dị mgbe ọ malitere ịlụ ọrụ ya ga-achọpụta na ihe ndị a bụ ihe ndị dị mkpa karịa oge ahụ nke ị chọrọ ka emee ya naanị ihe a chọrọ n'aka gị gị onye mụ na ya na-atụgharị uche bụ ịdị na njikere ichere ohere ahụ nke kachasị mma nye Chineke ohere ka o leba anya ma kwado gị n'ọnọdụ nke nke gị onwe gị chọrọ nke atọ biko cheta na Chineke maara ọdịnihu gị ekwuru m ya n'ụbọchị gara aga ọ bụ ya maara ihe niile kpatara ọnọdụ dị otu a ji na-eche gị iru ọ bụ naanị ya pụrụ ịchịkọta ịkụkọta ihe ndị niile nke ga-abịa na mmezu ma lụpụta ọchịchọ na ogbugbo nye ọbụna ọnọdụ nke a ịnọ n'ime ya naanị ihe Chineke chọrọ bụ nrube isi iwedo onwe gị n'ala hapụ ọdịnaka gị n'aka Chineke biko gị onye mụ na ya na-atụgharị uche kwee ka Chineke bụrụ Chineke ọ naghị egbu oge dịka igbu oge dị n'anya gị oge nke Chineke kachasị mma oge nke iji chee oge nke iji kpee ekpere Chineke na-ahụ ya dị ka oge nke iji na-echekwa ọdịmma gị ọ bụrụ na anyị nwee ntachi obi dị ka ezinụlọ nke ụmụ Chineke ị ga-ahụ na mgbe nna nke ezinụlọ ji ntachi obi na-eso nne nke ezinụlọ nne nke ezinụlọ ewere ntachi obi na-eso ihe dum nke na-eme n'ezinụlọ ahụ gaa hụ na nke a ga-efere ụmụ anyị nwa ọbụla nke batara n'ezinụlọ ahụ esite n'ụzọ dị otu a Chineke ewulite anyị elu mee ka anyị bụrụ ndị ọdịnihu anyị ga-abụ nke ahaziri nke ọma n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze m wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary ugowanyi lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga-adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị nda gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

ma ihe ndị ọ na ahụ n'ụzọ ihe atụ ewede ha n'akwụkwọ nsọ ewede ha n'akwụkwọ nsọ ka ha were bụrụ ihe iru anyị ọdụ ndị ọbụ oge ndọ

gee ma nata ngọzi dị n'ime ya ana m ekelekwu ụlọ ọzọ isiokwu anyị n'ụbọchị taa na-asị gịnị mere okwukwe ahụ enyere ndị nsọ idebe ji bụrụ okwukwe dị iche ma dịkwa ọcha ihe ọgụgụ anyị ka bụkwa n'akwụkwọ Jud amaokwu atọ ndị m hụrụ n'anya ebe m na-anụ ọkụ niile n'obi idegara unu akwụkwọ banyere nzọpụta ahụ azọpụtakọrọ anyị ọ dị mkpa idegara unu akwụkwọ narị unu ka unu na-agbasi mgbe ike n'ihi okwukwe ahụ nke e nyere ndị nsọ n'aka naanị otu mgbe idebe okwukwe ahụ e nyere ndị nsọ n'aka idebe bụ okwukwe dị ndụ okwukwe na-alụsi ọlụ ike dịka kraịst na onwe ya bụ onye nzọpụta dị ndụ onye na-arụsi ọrụ ike okpukperechi ndị kristian abụghị okpukperechi nwụrụ anwụ dị ka ọtụtụ okpukperechi ndị nọ n'elu ụwa site na mgbe ochie ruokwa taa kama okpukperechi ke jizọs kraịst bụ eziokwu jizọs na onwe ya kwuru n'akwụkwọ jọn isi na anọ okwu isi nsị mụ onwe m bụ ụzọ na eziokwu na ndụ okpukperechi ndị kristian bụ okpukperechi jupụtara n'ike n'ihi na e ike niile dị n'aka jizọs jizọs n'onwe ya gosiri nke a l'akwụkwọ Matio, isi iri abụọ na asatọ amaokwu na asatọ ruo na iri abụọ ebe o kwuru sị ewerewo ike niile dị n'eluigwe na n'ụwa nye m ya mere gaanụ mee mba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ m na-eme ha baptizim baa n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ na-ezi ha ka ha debe ka hara bụ ihe niile nyere unu n'iwu ma lee mụ onwe m nọnyere unu ụbọchị niile ruo ọgwụgwụ oge jizọs kraịst nọnyere nzukọ ya l'ike ya ọ bụ site n'ike ala ahaziri nzukọ ya site n'ụbọchị pentikọst ya ezifu nzukọ ahụ ka ha gaa ozi kemgbasa ozi ọma n'ihi na ike niile dị n'aka ya ikpere niile ga-ebunye n'ala nye jizọs dị ka anya hụ ya na akwụkwọ ndị filipa isi abụọ amaokwu iri ike ahụ fụtara ihe nke ukwuu mgbe nzukọ ahụ na-ege jizọs ntị na ịlụ ọrụ nke oziọma jizọs gwara anyị la akwụkwọ mak isi isii amaokwu iri asaa due na iri asatọ si ihe rịba ama ndị a ga-eso ndị kwere n'aha m ha ga-achụfu ndị mmụọ ọjọọ ha ga-ekwu okwu n'asụsụ dị iche iche ha ga-achịlite agwọ ọ gaghị ata ha ha ga anyụ ihe na-egbu egbu ọ gaghị egbu ha ha ga-ebikwasa ndị arụ na-adịghị ike aka ha ga-enweta ọgwụgwọ ma anyị aghaghị ikwufụta sila ige ntị n'okwu onye nwe anyị dị mkpa iji mee ka ike onye nwe anyị rụzuo ọrụ n'ime ndị kwere ekwe nke a bụ ihe mere o ji dị mkpa na anyị aghaghị iji ndị kwere anyị ka ha gee ntị dobe ihe niile Chineke nyere n'iwu ndị kwere na kraịst agaghị eji aka ha họrọ iwu chineke ka ha ga-eme na nke ha na-agaghị eme na okwukwe ahụ e nyere ndị nsọ ụbọchị okpukpere ya a na-ekpe chineke na ya abụfụghị ihe a na-esi arụmarụ ọka n'ihi na ndị niile kwere ekwe ma n'etiti ndị juu ma n'etiti ndị mba ọzọ nabatara ma kwenyekwa sila ọbụna ụbọchị ka asaa laa ekpere chineke nke eluigwe ọ bụ naanị ndị na-ekpere arụsị na ndị na-efe anyanwụ ma ọ ga abụchi ọzọ dị iche iche bụ ndị dịra ekpe okpukperechi ha n'ụbọchị mbụrụ izu ụmụnne m ihe ọzọ mere ka okpukperechi ahụ ka e nyere ndị nsọ ji pụ iche bụ mweda n'ala ka onye bụ ntọala ya ke bụ jizọs kraịst dịka akwụkwọ ndị filipa isi abụọ amaokwu ise ruo na asatọ kwuru ọ sị n'uche uche n'ime onwe unu nke dịkwara n'ime kraịst jizọs onye ọ bụ ezie na ọ bụ chineke na ọgụ ya na ihe ka ọ ga-ejidesi aka ike ịghara ka chineke kama o mere onwe ya ka ọ bụrụ ihe efu mgbe ọ naara ọdịdị mmadụ ya ewere ọdịdị nke uru ebe a chọtara ya dịka mmadụ o wetara onwe ya ma gee ntị ruo ọnwụ ọbụna ọnwụ nke obe jizọs kraịst gere nna ya ntị gee iwu ya ntị nọgidela ịhụnanya nke chineke dịka mmụọ nsọ na edi ya mgbe ọ nọ n'ụwa ọ bụ ihe mere o ji gwa anya sị ọ bụrụ unu edebe ihe niile m nyere iwu unu ga-anọgide n'ịhụnanya m dịka m onwe ndebere ihe nna m nyere iwu nọgide n'ịhụnanya ya jizọs gwara anyị n'akwụkwọ akwụkwọ isi iri abụọ okwu iri abụọ na ise iri abụọ na asatọ sị na ndị isi n'ụwa na-eme ndị ha na dị dịka ndị nwe ha ya sị na ọ bụghị otu a ka ọ ga-adị n'etiti unu onye ga-abụ onye ukwu n'etiti unu ga-abụ ohu unu onye ga-abụ onye isi ga-abụ onye na-ejere unu ozi nwa nke mmadụ abịaghị ka ejiere ya ozi kama ọ bịara ka o jee ozi ma were ndụ ya nye ka ọ bụrụ ihe mgbapụta nye ọtụtụ mmadụ ka bụ anyị na-ekwu okwu na-echetara ụmụ chineke si na mwedata onwe onye a dị mkpa n'etiti ndị kwere ekwe ka anyị ghara ibuli onwe anyị elu kama ka anyị nwee mmụọ ka ige ntị n'ihi na bụ ihe mere okpukpe n'ime jizọs ji pụ iche na okpukperechi ndị ọzọ niile nọ n'ụwa ka anyị na-ege ntị n'okwu ndị a ka chineke gbaa anyị ma itozu oke n'ime ime nzọpụta n'aha jizọs anọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 n'obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi nwanne anyị nwoke nwa chineke tere mmanụ josaya anụcha onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka chineke na-anọnyere gị ka ngọzi ya bara gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na www.awr.org gị tinye asụsụ igbo ka m wetara anyị Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School gari Kano Steeti. anyị ga-anọ na Kano Steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo